ka anyị e kwupụkwa ọnụ ihe anyị na-ekwu yes tupu echefu ee ihe mbụ ihe ọma nke mbụ bụ na ọ kwetago he has accepted the idea sọsọ m accepting gị ka dadi m si na-awụli elu na-aṅụ na o oh, nwa m ya ọma nke a I was really surprised. <laughs> Eziokwu. Eziokwu. You know, I I knew he would accept. Ama m na ya ekweta. Ịkwa adị ya nụ. Mana mm, ka ịkwanụ maka mma gị. Olee ihe ọ na-ekwu gbasara ihe niile ndị? Ọ ihe m ji kpọọ gị ka iri kenye m ndụmọdụ. Ị maara ka m si n'ụwa gị ịba akpụ uche m. Mhm. Mụ na gị nwere um, Mama m na-ekwu sị na ọ chọrọ ka m ka mụ na nwanne m nwoke na-arụkọ ka anyị na-etinye aka na-eme ihe niile ka nwanne na nwanne ka uru m ike na-abata ya ọfụma ọfụma ah, mana ọgwụkwa na m ekwerela o si ka m ka m jụgodi gị ị nwere ike gwa m nyekwana m ezigbo ndụmọdụ ka m mara otu m ga-eme ka gị na nwanne gị na-arụkọta ọnụ And all I have was ever yours Ọkwa m nyere obi m niile mana ọ dịghị ka ọ zụrụ gị O nwere o nwere chọọ ihe elusi me I tell you one or two things. I'm gonna need any chip chetakwa ya ana etinye anya gị n'ala ọfụma n'ihe a m na gị kwuru nụrụ echefukwala ị na amakwa m ihe m kwuru kwuru achọrọ m ka ị nene akwụkwọ ofu ugboro wee wezụga aka na ihe gbasara eza ego adịghị ọkwa ebe ọbụla maka anyị si wee tụkọta ego wee rejista eze biko nna ị na-agwakwa ya tichiwekwa ike tiwekwa etiwe wee gụwakwa Margaret maka na ama mma tv na fim Ogekukwe Margaret gụrụ akwụkwọ ule ọ chọrọ ile eziokwu m niile mama ọhụụ mgbe m eji ha agụ akwụkwọ ma ana m agụ akwụkwọ m ọfụma kee ụbọchị last time e fụrụ ụlọ e televishọn. o tego n'aka nọ na mm, o aka na-ekele na ebere ka ile ka ka ị pasị ya maka na ị pasị ị mana aga m eji mma bepụ gị isi ijekwele so ndị ajọ mmadụ juru na skuul kịta na-achọ ndị ha ga-aghọgbu ka ede ka akọpịa ka edenye kwinu ndị egwu onye a napụrụ mgbọ ya gị nke ọ ga-edezi ijekwe mee exam ma practice ejido gị aka m adịghị ọkwa a ga-etokwa gị mkpọrọ iwu megidekwe ya nọkwa ịma kemgbe unu ji wee gụwara m akwụkwọ n'ime ụlọ a kemgbe unu gụwara akwụkwọ ma mgbe ị gụrụ ma ndị nke ị gụrụ agụ enwebeghị mgbe ọbụla a kpọrọ unu ụmụazị m afa na ihe gbasara ịghọ aghụghọ ma a na-ele ule ọ gakwana ebido na nke a nye agụchikwa akwụkwọ ike mma abịa sef ka m bawa ka m jee gụọ akwụkwọ m nke ụnụ na-ekwuzi ya sef na m aha agụzi akwụkwọ ana m agụ enwekwara m ntụkwasị obi ebe ị nọ na ị gaghị emechi m ihu na ọ dị mma mana maka gịnị ọ sị na ụlọ ọrụ ahụ bụ ezigbo ụlọ ọrụ nke kacha nke n'ime ihe niile nna m rụkọrọ n'ebe a ka ego ga-esi na-apụta ọfụma na mụ na nwanne nwoke ga-erite ezigbo uru site n'ebe ahụ onye o mere ka m ghọta otu o si kwuo ya aghọtara m ọfụma ọfụma nnọọ ihe niile bara m n'isi mana achọkwara m ka ịgwa m ihe m ga-eme ma onwe ihe m ga-eme mama agwara gị mụ na gị bụ ofu ọ dị mma asị ya nga emela ya mana eche m ya aka mma ka gị nwa nọdụkwana ebe ị anọsa ahụ ka a ghara iwere ndị na-etinyere gị anya ma ọ bụ na-enyokasị gị ọ ihe nche n'obi m ụwa onye ahụ m na-ekwu ị nwere sensị makwana echebedị m echiche ruo n'ebe a ngalaba dị iche iche ikwubele ha anyị ji agbawa ama ihe ọbụla gwara m na m ka m jikere gị m ga-eme n'ụwa ma ọ bụrụ gị ka otu na-ebido ndụ mebi ah, ekwesịrị na-aga e, e, egwu a na-asị ama m ebe m na-ebido ebido ama m ebe m na-ebido gị thank you no, no, no, no, no, no. you have to I'm here for you Bob Lichoro. Bob Nepent, and my God. And Thank you so, so, so much. It's okay. Why am I sick? It's alright. Ezigbo m. <laughs> Ka ka m gaa nga butere gị nne ọrụ. Chetara m. Eh. Ok. Nsikwana gị o n'ime ụlọ. Ya jikere ọfụma. change mm-hmm. mm-hmm. <laughs> <laughs> your yafanye Mm-hmm. gị ọfụma mgbe ihe ahụ ị na-adị agba n'ahụ jiri ụmụ pinọpinọ yon points. ịpụta ka mkpọpụ gị okay that would be nice so I do floor is open Okay. <laughs> I'm waiting for you. Okay. What is up? Eh, why did it have to be my own home? Is it alone? Why? Why are you so desperate to lose me? Ọ Mary gịnị ka m mere unu ji chọ ka m nwụọ? Ọ bụ gịnị ka m mere m jiri megide gị? Nneọma, ị mere nnọọ ịgbalala. nwezighị iri mana bụrụ mmerimeri asị ka ndị erimeri afọ amachi m nọ eziokwu bet agbalịla merere m ike m ha chibọgwasị m shiri gị nri a ma ejichikwa ike shiri gị otu isi ọ na-eshi adị gị mma e? ime nwekwara nsogbu dị ya ọ wee bụ onye agụrụ na-aga ugbu a bifo gị mara ihe na afọ amachi na ọ gaghị enwe ume iru ihe ahụ ọzọ chibama m onye ọwụ ama m onye ewu ọfụma ọfụma ama m onye ewu um, ọnwụ dị gị na-enye nsogbu m hmm. ọ nwere ihe ọjọọ nwaanyị m mere gị hmm? ha kemgbe gaga ajụjụ gị gba nkịtị na-ele anya na dị kwanụ m na ọnwụrụ ihe ọjọọ ọ bụla gị kọrọ m achif ah, mba akwa <laughs> ezigbo nwaanyị ka ọnwụ nsogbu adị ọ maka na otisidu ajụjụ ahụ ngwa ka onye na-akpọ m ihe a na ekwentị Tony ok ok ngwa chere m chere m ok ana m abịa ana m abịa kịta si gị chere chere ana m abịa some few seconds na meet you up ok ọtọ oh, nụgbụrụ chief ọkwara na ịlawala biko nna m amebe nwoke a gawara kemgbe ọ sịkwa m nọ na ya na-abịa Welcome back to the Lord. Ah, ah. Welcome back to the Lord. Welcome back to the Lord. I say you are greater than everything. This is. Then everyone no na-akụ asị nnu Listen. Akpatakwa maka. Where is the door of this house? papa nne nna na enu ihe m na-agwa gị ifugo na ihe m na-agwa gị mgbe ọbụla n'elu na elu Mimi kama go tali bola. Enyo fila take care. Ya grace. Ya nyere maka ka ido. ni ihe mebuta. Owo no no ta na eme. Nna Ti ala sele. Are you insulting me? M were left hand, magola, mapusage, even lily. Hmm. Get out. But you're on there. I sing no. Hmm. stupid. No. Why are you on that keyboard? No, ah. Oh, I can't. I'm not. I'm not i am You don't insult me! Ime lụọ alụ ma emelụọ gị alụ! Ka ihe ọzọ chọta mmekwa na akwa bịagoro visite n'ebe gị. Hmm? Ka ihe mgbe na ị ịgbara ọsọ na-anụ, eh? Ka oge iji bịakwa n'ebe a. you worry too much, come on. Nyezila hmm? onwe gị <sighs> ngwe nsogbu dị na eme ihe ga-emenụ bụ m ga-akpọ gị na ekwentị m ga-akpọ gị so ihe a ndị na-ekwesịsịrị ịnọ I will send you that cross, okay? Chief, mgbe ndị kwuoro te makwa na enwe ka ije gị dị ọ na ọwụghị nwaanyị ka ị na-aga ịchọ o mimi sọrọ ka ọwụghị nwaanyị you know you are more than enough nwa ọma mgbajisi ike Chief Nkwano. All right, all right. Ka ọ dị. Chere ka ndị sefụrụ ka m Oh my God, na this time. Papa ka. Mgbe ị na-ere ụlọ pafim, ụlọ goro ya n'abịa. Ide ka ị na-eme na-akwụcha tek pafim. Isi adịla ụlọ no, mma. Bịa, Minna, get out. nna nne nna ịfụgona ihe a nne ka nwoke ndị ji unu ga-esi wee pụ jee ṅụọ mmanya ọmazị ọmazị onwe na-ene ya nụ papa papa kemgbe ihe ndị a ga-akwụsị n'ime ụlọ agwago gị ugboro ugboro si gị na mmanya dị họrọ mmadụ mma mmanya na-emebi umeji mmadụ nna m ọ bụrụ na a sị na ịrịawa ọrịa ugbu a, ka ebe anyị chọọ ego aga ka ihe na-akụziri anyị nwa bụ ụmụ gị mama na-egodo onye na-agwa okwu n'ọrụ ahụgo papa Mm-hmm. Like whatever. I did not, Ah, you know, I like it quiet. Onye ka njikwa ka gị ama m ụdị ihe na-alaki hmm? mana ama m ụdị ihe na-achọ baby man hmm. baby ka ịkwanụ maka ihe nna gị gwara gị eleghị Kenya kyekyo masara ya um, mana ịgwa gị n'eziokwu otu anyị si gwa m ka m ga-esi edebe maka na uche mụ na gị bụ ofu m chọrọ ka ị m obi ihe niile mma agwa gị kịta m chọrọ ka ị were ya etu ahụ nna gị bụ nnukwu azụ nna gị nwere ezigbo ego ya kpatara ụmụ enyi na ụmụnne na ụmụnna na ụmụ ụmụ ha ha achọrọ itinye aka ka adọpụta nke ha eziokwu ihe anyị kwuru ugbu a chetarala m ihe bebi m o nwere ajụjụ m chọrọ ịjụ gị ịbịakwa biko ajụjụ m chọrọ ịjụ achọrọ m ka saa m ya site n'ime mmụọ na eziokwu n'ime ala ala obi gị Dishọ na ababe m n'okwu mba dị ha ụshọ ngajụba na bụrụ ma nwoke nụkata nnọọ na-enwere ihe butere ya chọrọ ịdagharị iwu ọ dịrịla ezinụlọ ya ka ihe chere na bụ ihe ga-ebute ọdịrị ihe ahụ nwoke nụkata tụgharị uche na ya chọrọ ịdagharị iwu ọ dịrị n'ezinụlọ ya chere isi iwu o dere ede o dere ede o degodi ede ka ọ chọrọ idegharị idegharị o nwere ike ọ ihe ọ ya agbanwe agbanwe na ya ya bụrụkwala ihe na-eche ọ bụrụ ihe ị na-eche sama m ajụjụ m jụrụ gị oke o nwere ike ọtụtụ ihe ya akpata ya nanụ ọ nwere ka ọ bụrụ na ụmụ enyi ya ụmụ nne ya ọ nwere ndị tiri ego n'ime ụlọ akụ ya na-aghọta so ha chọrọ ịmara ebe ha ha chọrọ ịmata ihe ha ya enweta ya na-aghọta ma o nwere ike ọ bụrụ na ọ nwekwara nwaanyị ọzọ nọ n'ezi mụrụ ya nwa hmm? nwaanyị ọzọ akwesị ihe nche agwala nne gị ihe nche ị na-amapụzi m obi ka ikpuru nwaanyị ọzọ obi eme mkpim maka gịnị kwesị ịgbapụ gị mba agaghị enwe nwaanyị ọzọ nnetanya anụ gịnị ịtaba onye m chọrọ ịgwa gị dị m n'obi onye m ji n'elu oge ọka zụtara anụ a anyọm obiọm bata nke gị mba achọ m ịta anụ oge ọka zụtara nwụcha nke na dị mma ose ose dị ya ha wetara gị mmiri mba Are you sure?

anyị ga-ekwu nke ahụ ụbọchị ọzọ like my email last time. Like I like my email after all. Oh my, Mike, Mike, Mike. How can you make that day? I was intentional. It's more intentional. And if you remember me about pause again, I'm half more gas and I'm all in wine. We want one. One I cook a motor field vehicle. My guy is not. Okay, come and give lane and. maka ife mmadụ ahapụ ife a na-ekwu wee ya ọzọ chidi mmiri jiburu ya na ndụ m na-eji ebe m m na nwa na-abịa adịsị m pakeji onwe m pakeji ee pakeji na-aga hapụ ife ọ na ngwa na m ma ọ na dị ama m ekwe abịa na-akọ chidi na akwụkwọ chidi ifoda gị m igosi ya any green light at all I don't feel anything naira mike him and Ivan Equator, I think God can wait for some interest in when at this whole issue. I'm just saying this as a friend. Like, I know can one name. That girl from Nanya. That's the point. Exactly here now, I got now. That girl from Nanya, but I found Nanya. Only that's one bit I found Nanya. <laughs> uh... okay i'm sorry okay maybe na my eme mistake na this time around ka mmejọ tinye aka enyifu dakele eh? that girl the two desperate afọ bụ that ọ chọrọ everything ngwa ngwa ngwa ngwa ngwa nwere ihe nwa ahụ bụ n'obi na icheke na ihe na egwu mgba egwu ahụ na-achọ ka akwụ ọrịa. gaa nwoke m cheka n'ife onye oyibo na-akọba ọ dị desperate ọ dị two days straight ka ebe ibugide ibulu oge na bed na rapụgodo rapụgodo o fokwa nnekwu rapụgodo hapụgodo bed first hapụsin <laughs> bed hapụgodo bed ihe na-akwado gị na nye nwa chance ee ọ ya anwụ m na ndụ ọ ya anwụ m ka mmiri na-apụ ife maịk cheka ha ka egwu nwaanyị nke na-akọ eh, ọnụ mmanya bụ a bụrụ ịmakwụkwọ bụla ma ịmakwụkwọ ọnụ mmanya ife ọkọ mm. mgbe were ya tinye n'isi tinye n'isi adị m nọmal m nọmal na-ekwu adị sọ ọbụla mma ọrụ abịa mma ya tinye tinye ụmụ ya n'isi e, e, adịnụ m nọmal ọ bụrụ sọ mmiri ana m anwụ sọ mmiri n'ife mmadụ chiche ọbọ mistake. na nwere ihe chere n'aka ife afọ gịnwe na ata that day maka ikpe nwanyị na ife nwaanyị mere ka ya gbata bulo na be guy enyi makwara mgbe ịpụ mgbe ịpụzi owe tọnụọ ọnụ between ahapụ ikwu ya bịa oge kedazụ nwanne ọgụgụ ibe mmekwa anya mmekwa mmekwa na-akpụbitekwa na-akpụbitekwa o nwesịrị ijọrọz o bụzi enwe ntụkwasịsị na isi na-eme ịgwa m na ọ na-abịa o ike mgbe ọ nọ a mụ na ebe anyị nọ n'etiti ebukwa onye arụ mmadụ ikwuru nri ọkakwa na and all I have was ever yours.